AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị taa ndị igbo chukwu chọrọ mma ndị chineke gọziri agọzi ana m anabata unu n'ihe omume anyị nke ụbọchị taa n'ihe ozizi nke ahụike n'ihi na ahụike gị dị chineke mkpa ọ dị ya ezi mma iwetara gị ihe ozizi a nke pụrụ iche n'oge awa taa anyị na-aga ileba anya n'isiokwu ọzọ nke ga-enyere gị aka na ndụ dịka anyị na-ebi ndụ anyị kwa ụbọchị isiokwu nke anyị na-aga ileba anya n'ụbọchị taa bụ isiokwu nke na-ekwu ihe banyere mmegasị ahụ mmegasị ahụ anyị ga-eleba anya n'akwụkwọ nsọ tutu anyị aga n'iru anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ anyị dịka o si gbasata ihe isiokwu nke anyị na-aga ileba anya n'ụbọchị taa na akwụkwọ jenesis isi nke m abụọ amaokwu nke iri na ise ebe ahụ na-asị otu a jehova bụ chineke wee were mmadụ ahụ mee ka ọnọdụ n'ubi iden agbara ogige ịlụ ọlụ ya na idebe ya ka bụ ntụziaka chineke nyere nne na nna anyị mbụ n'ogige iden nke na-egosi na ha kwesịrị ị na-emegasị ahụ ha ekwesịghị n'otu ebe ọ bụ iwu nke onye nwe anyị nyere ha site na mmalite nke anya onwe anyị kwa kwesịrị itinye n'ọlụ n'ụbọchị taa n'ihi enwere ọtụtụ uru dị na mmegasị ahụ nke anyị na-aga ileba anya n'ụbọchị taa ana m eji aha onye nwaanyị na-asị ka ị na-ege ntị ka onye nwaanyị mee gị mma n'aha Jizọs na-etufughị oge anyị n'ụbọchị nke taa mmegasị ahụ dịka anyị hụrụ ya n'akwụkwọ nsọ n'akwụkwọ Jenesis isi abụọ mokwu nke iri na ise bụ atụmatụ Chineke nyere maka ahụike gị ka ị wee dị ike ije ozi gị kwa ụbọchị ọbụla nke bụ na ị kwesịrị ịhazi ndụ gị nke ọma ka o nwee ike nyere gị aka ibi ndụ otu chineke si chọọ ka ị bie ndụ otu n'ime ihe ndị ga-enyere gị aka ibi ndụ ogologo ndụ bụ ihe a na-akpọ mmegasị ahụ exercise dịka ndị olu bekee kpọrọ ya ị chọrọ ibi ogologo ndụ ị chọrọ ị na-eme ka ị nọ n'ahụike dịka o si kwesị nwanne m nwoke na nwanne m nwaanyị tụfụtara onwe gị ụkpụrụ ị ga-eji na-emegasị ahụ kwa ụbọchị ọbụla ọ bụrụ na ọ ga-ekwe mee gị ewepụtara onwe gị nkeji iri atọ were megasị ahụ n'ụbọchị ọ ga-enyere gị aka n'ụzọ dị iche iche nke gụnyere uru ndị a nke ị ga-erite na mmegasị ahụ mmegasị ahụ a na-akacha mma n'isi isi ụtụtụ mgbe ahụ ị tetara ụra n'ụtụtụ gị pụọ n'ezi mgbe ufufe ka dị mma na ọ dịbeghị ihe mebiri ufufe na ụtụtụ mgbe ahụ gị nwee ike megasị ahụ gị kute oyi nke ọma n'ihi ikute oyi nke ọma ga-na-eme ka ị na-ewepụ ahụ mgbu ọtụtụ mmadụ na-asị na ha teta ụra pụta n'ụtụtụ ahụ mgbu ezuo ha ahụ mana o kwesịghị ịdị otu a nwanne m nwoke na nwanne m nwaanyị n'ihi ya ọ bụrụ na ị ga-ewepụta oge gị nwee ike megasị ahụ na isi isi ụtụtụ ọ ga-enyere gị aka nke ukwuu ọ ga-enyere gị aka ụdịrị mmegasị ahụ ọzọkwa ma ọ bụrụ na ewezuga ịga ije ịga ije bụ ya bụ mmegasị ahụ kacha mma nke ọzọkwa bụ ịkọ ubi ịkọ ubi ọ bụrụ na gaghị abụrụ onye ọrụ ubi ị ga-achọpụtasị na ọdụ ọtụtụ nrịrịa ha ị na-aga n'arịa nke ndị na-adịghị emegasị ahụ na arịa n'ihi na ha n'otu ebe karịsịa ndị na-arụ ọrụ bekee e nwere ọtụtụ uru anyị nwere ike irite mgbe anyị na-emegasị ahụ dịka m kwuru anyị na-emegasị ahụ ọ ga-eme ka ọkpụkpụ anyị na ihe anyị ji bụrụ nwoke dị ike na-arụ ọrụ nke ọma ọ na-eme ka ọbara anyị na-agbasa n'ahụ anyị otu o kwesịrị na-eme ka mkpọfụrụ anyị nke anyị ji na-eku ume na-arụ ọrụ otu o kwesịrị ọtụtụ ndị mmadụ taa na-enwe ihe mgbu na mkpọfụrụ ha n'ihi adịghị emegasị ahụ nke bụ na ọ bụrụ na gị amalite ị na-emegasị ahụ ọ ga-eme ka mkpọfụrụ gị na-arụ ọrụ otu o kwesịrị gị na-ekute ume nke ọma otu dị mma imegasị ahụ ga-eme ka ọbara gị dị ka m kwuru na-agbasasị n'ahụ gị nke ọma ọ bụrụ na gị emegasị ahụ yie akwa otu o kwesịrị ọtụtụ nrịrị ha anyị na-ekwu ihe banyere ha taa n'ezie anyị agaraghị n'ahụ ha na ahụ anyị ọ bụ n'ihi adịghị emegasị ahụ na adịghị eyi akwa otu o kwesịrị kpatara nrịrịa ndị a ji na-aga n'ihu na-emekpa ụmụ mmadụ ahụ taa onye nwe anyị ọ bụrụkwa na anyị agaghachi n'akwụkwọ nsọ mgbe ọ na-ekwu okwu n'akwụkwọ Matiu ọ na-agwa ndị na-eso ụzọ ya ihe ha na-egosi oge ikpeazụ ya sị na nrịrịa dị iche iche ga-adị dị otu anyị nwere ike isi gbanarị nrịrịa ndị ya ka Jizọs kwuru okwu ya n'akwụkwọ Matiu 24 ọ gụnyere imegasị ahụ ọ bụ otu ụzọ anyị nwere ike iji gbanarị nrịrịa ndị ya dị iche iche ọzọkwa uru anyị ga-erite n'imegasị ahụ bụ na ọ ga-enyere anyị aka ime ka nri anyị na-agbasa nke ọma ma anyị richaa nri ọ bụchaghị agwa dị mma ziri ezi ma ọ bụrụ na anyị ericha nri gaa dị n'ala otu ihu ọ bụghị ihe kwesịrị ekwesị ma ọ bụ bido gụwa akwụkwọ ma ọ bụ lewa ihe onyonyo tv ee anyị kwesịrị mgbe anyị richara nri anyị agagharịa n'ezi nkeji iri na ise dịgba mkpa ahụ inyere anyị aka ka nri anyị riri nwee ike gbasaa n'ahụ anyị nyekwana anyị ihe anyị na-achọ ma ọ bụrụ na anyị ericha nri otu ihu ga nọdụ ala ọ ga-eme ka nri anyị ghara ịgbaze otu o kwesịrị anyị ghara ezo ihe ahụ anyị chọrọ na nri dị mma nke anyị riri ọ ga-eme ka anyị ghara ibu oke ibu ma ọ bụrụ na anyị emegasị ahụ ka abụ uru ha dị iche iche anyị nwere ike irita n'ihi na mgbe anyị na-emegasị ahụ ọ ga-enye aka wepụ abụba ọjọọ ha dị iche iche dị anyị n'ahụ nke nwere ike ịkpatara anyị ọbara mgbali elu na ụzọ dị iche iche mmegasị ahụ ga-enyere anyị aka ime ka ihe ee eh, nwa bekee na-akpọ imun sistem nke chineke nyere anyị site na mgbe o kere anyị ịlụso nrịrị ọgụ dị anyị n'ime ụzọ ị ga-eji mee ka ọ nọ n'ọnọdụ o kwesịrị bụ na mmegasị ahụ nke a bụ uru ha dị iche iche anyị ga-erite n'ezie nwanne nwoke na nwanne m nwaanyị na nchịkọta ọ dịgba mkpa ahụ ka m chetarịala gị na mmegasị ahụ dịgba mkpa ahụ maka ahụike gị n'ihi na ọ na-egbochi ọtụtụ nrịrịa dị iche iche nke gụnyere ọbara mgbali elu ọrịa ọkpụkpụ ibu oke ibu ọrịa mamịrị na-emekwa ka nri anyị ghara ịgbasa ma ọ bụrụ na anyị adịghị emegasị ahụ ọ bụrụ na anyị eme ihe ndị a nwee ike yie akwa anyị otu o kwesịrị ọbara anyị enwee ike na-agazu n'ahụ anyị nke ọma anyị ga-abụ ndị a gọziri agọzi chineke ga na-enyere anyị aka mgbe anyị na-enyere onwe anyị aka arịọ m ka onye nwe anyị mee gị mma ka ị na-etinye ihe ndị a n'ọlụ n'ụbọchị taa Na aha kraịst bụ onye nwe anyị igbo ọma na-ege ntị obi dị m ụtọ jupụtara m n'ọṅụ ka anyị mee ihe nwanne anyị nwoke ziri anyị na akụkọ nke ahụike ngwa welie aka gị na-aba elu gbatịa ya were ya gaa n'akụkụ gbasaa ya wee nie ya elu gbasaa ya guzoro n'ụkwụ gị na-abụ ngwa gbasaa ya ngwa mechie gbasaa ya mee ka ị na-achọ ịbị aka n'ala nke a ga-eme ka agbara akụkụ gị gbatịa mee ya n'aka nri mee ya n'aka ekpe gbalịa ka ị wụọ holim holim holim holim ndị oyibo na-akpọ ya jọmpin gbalịa ka ị wụọ ya holim holim holim ka ụkwụ na aka gị wee gbatịa unu emeela oyibo ma na-ege ntị ee ọ hụ ihe nwanne anyị nwoke John Paul si ka anyị na-eme ka anyị na-emegasị ahụ na anyị megasị ahụ ọrịa ga-agbara ahụ anyị ọsọ ma na asị gị onye na-ege ntị megasị ahụ gị ihe a bụ mkpebi mụ na gị ga-enwe taa Chineke ga-enyere anyị aka ka anyị na-emegasị ahụ n'isi ụtụtụ na-emegasị ahụ n'oge abalị mara sị na Chineke ga-enye anyị ume anyị ga-ejiwe na-emegasị ahụ ma gị onye na-ege ntị kpebie n'ime onwe gị na ị ga-ebido ya taa chineke ga-agba gị ụmụ amen nwanne anyị nwoke jon Paul imegbala ahụ n'ozi ọma nke taa nke inyere anyị okwu nke ahụike na-asị megasịa ahụ igbu ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 637224 maọbụkwanụ gị depụta adreesị a dị mkpa awr.org asụsụ Igbo chekwụta itinye asụsụ Igbo ka ị wee nụ olu ndị Igbo ọma Jehova bụ ebe anyị ekelela ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụọma nke taa bụ ozi ọma na onwe ya amaara m na chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụọma nke anyị nụrụ taa ka anyị dere du mgbe nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ chineke hụrụ n'anya oge awa erukwala mgbe anyị ji enye onwe anyị nri ọzọ site n'okwu chineke okwu nke m ji bịa n'oge awa bụ okwu nke m kpọkwasịrị m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla abụ isi iri abụọ na atọ ga-eme ka anyị mara ma anyị ga-atụ egwu ebe a ka a ga-ewere ihe ọgụgụ anyị onye ọma na-eme mma onye dị ike onye jupụtara n'obi ebere onye nwe m oge awa ahụ abịala mgbe ọrụ gị nwaanyị ji ekwupụ okwu gị ya mere m anụ m arịọ papa n'ime amaghị ekwu m niile ka mmụọ nsọ gị kwuo n'ime m ọbụna ntị ọbụla nke na-ege ya chineke onye nwe m ọ bụrụ ihe egwu ọbụla nke nọ n'ụzọ ndị gị ka okwu gị na-apụta taa na-ezosa ha dịka igiri gị ka ihe egwu ndị a niile bụrụ ihe a chọrọ achọ n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen abụ ọma isi iri abụọ na atọ abụ ọma dịka abụ nke anyị na-agụ kwa ụbọchị onye ọbụla maara ya nke ọma jehova bụ onye na-azụ m dịka atụrụ ọ dịghị ihe kọrọ m n'ebe ịta nri nke ahịa ndụ ka ọ na-eme ka m makpụrụ n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m nwayọọ ọ na-eweghachi mkpụrụ obi m ọ na-edu m n'ụzọ niile nke ezi omume n'ihi aha ya ọzọ a sị na m ejeghị ije na ndagwurugwu ọnwụ m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m ndele gị na mkpanaka gị ha onwe ha na-akasi m obi ị na-ede tebụl n'usoro n'iru m n'anya ndị na-akpagbu m itewo isi m mmanụ iko m bụ imebiga ihe oke naanị ịdị mma na ebere ga-agbaso m ụbọchị niile nke ndụ m m ga-ebikwa n'ụlọ jehova ruo ogologo ụbọchị niile m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla egwu bụ echiche nke anyị na-eche na ihe agaghị adịrị anyị na mma ọtụtụ mmadụ ewepụla ndụ ha n'ike n'ihi egwu ọtụtụ mmadụ anwụọla n'oge nrịarịa n'ihi egwu ọtụtụ mmadụ amakwaghị ihe ha ga-eme taa n'ihi egwu ọtụtụ ahapụla ịtụkwasị obi na onye inye aka nke kwesịrị ntụkwasị obi ọbụna ọtụtụ anaghị agafe ule ọtụtụ ụmụ akwụkwọ anaghị egafe ule n'ihi egwu egwu bụ ngwa agha nke kwesụ na-eji anapụ anyị ọrụ anyị egwu ji anapụ anyị ngwa ọrụ anyị akwụkwọ abụọ ma isi iri abụọ na atọ na-akọwara anyị na jehova bụ onye na-azụ anyị dịka atụrụ ọ dịghị ihe kọrọ m ebe ọ bụ na o nyere gị ndụ ịnọ ndụ n'ala ndị dị ndụ ma ị nọ n'ihi ụkọ gịnị ka ị na-ekwupụta n'oge ndị a jehova bụ onye na-azụ m dịka atụrụ ọ dịghị ihe kọrọ m mgbe ị na-ekwupụta otu a n'ihi ụkọ gị ị na-emenye ekwensu na ndị otu ya ihere ị nọ n'ala kọrọ ị makwaghị ihe ị ga-eme ee n'ebe ịta nri nke ahịhịa ndụ ọ na-edu m karịa n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m nwa ya olee ka ọnọdụ nke ị nọ ọchịchịrị ọgbaala na ezinụlọ gị ọchịchịrị ọgbaala n'ebe mkpata gị ọchịchịrị ọgbaala n'obi gị ee n'ebe ịtagharị nke ahịa ndụ ka ọ na-eme ka mma kpuru n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m nwa ya nke a bụ ebe ọ na-eme ka anyị makpuru n'ebe ịtagharị nke ahịa ndụ ọ dịghị ihe ụkọ nke ga-ewepụ ndụ anyị ọ dịghị ihe isi ike nke ga-emeri ọnọdụ ọbụla anyị nọ n'ime ya ee ọ na-eweghachi mkpụrụ obi m ọ na-edu m n'ụzọ niile nke ezi omume mgbe ihe isi ike na ọnwụnwa na nsogbu na nhụju anya na-abịa iwepụ mkpụrụ obi m n'ebe ọ nọ ọ naghị ekwe ọ na-asị ee nwa m bịa ana m eweghachi mkpụrụ obi gị ana m eweghachi mkpụrụ obi gị aga m edu gị n'ụzọ niile nke ezi omume n'ihi aha m ọ naghị ekwe ka ọnwụ ọbụla merie ndị ya ee a sị na anyị eje ije na ndagburugwu nke onyinye ọnwụ m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m ee jehova anaghị ekwe bụnarị mgbe ndị ya na-amaghị ama na-eje ije na ndagburugwu nke onyinye ọnwụ anyị ije ije na ndagburugwu nke onyinye ọnwụ nke mmehie ọ bụrụ na ndụ fọrọ anyị ọ na-akpọchite anyị ndagwurugwu nke onye ọnwụ nke ihe isi ike ndagwurugwu nke onye ọnwụ nke nrịanrịa o nwere ike o nwere ọgwụgwọ o nwere ogbugbo nye ihe ndị a niile anyị agaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na jehova nọnyere anyị n'ime ọnọdụ niile ee ya onwe ya ekwela anyị nkwa na ndele ya na mkpanaka ya ha onwe ha na-akasi anyị obi gịnị bụ ndele ya gịnị bụ mkpanaka ya ee ndele ya bụ ihe ike ya mkpanaka ya bụkwa ike ya mkpanaka ya nke a bụ na ike ya na-akasị anyị obi n'ọnọdụ niile ọ gaghị ekwe ka ihere mee ndị ya ọ na-eji ikike ya kpuchite anyị n'oge adịghị ike anyị ee ọ na ọ bụ n'usoro n'iru m n'anya ndị na-akpagbu m ọtụtụ ndị anyị na-ekpe ka ndị iro m nwụọ ndị iro m nwụọ ndị iro gị agaghị anwụcha n'ihi na jehova ekwela gị nkwa na ya ga-edoro gị tebụl na usoro n'iru gị n'anya ndị na-akpagbu gị nke a bụ na ndị iro gị ga-ahụ dị ndụ na-ahụ ịdị mma jehova n'ebe ị nọ n'ihi na aga m edo tebụl na n'iru gị n'anya ndị na-akpagbu gị ha agaghị anwụ ha ga-adị ndụ hụ ọlụ ebube jehova na ndụ gị hụ ọlụ ebube jehova na isi gị jehova etewe isi bụ mmanụ iko mbụ ịnwebiga ihe oke anyị ga-enwebiga ihe oke n'ime ihe niile anyị ga-enwebiga ihe oke n'ime mkpata anyị ga-enwebiga ihe oke n'ime mmụọ anyị ga-enwebiga ihe oke ihe anya na-ahụ anya ihe ọ bụla ga-eme gị nwa chineke ga-eburu onye nwa ga-ahụta ịdị mma chineke n'ime gị amara ga-esi n'eluigwe zute gị ka ị nwebiga ihe ndị oke ee naanị dị mma na ebere ga-agbaso anyị ụbọchị niile nke ndụ anyị haleluya naanị dị mma jehova naanị ebere jehova ga-agbaso anyị ụbọchị niile nke ndụ anyị ụtụtụ ehihie abalị ịdị mma jehova n'okporo ụzọ anyị niile ịdị mma jehova na ebe anyị na-eje ozi ịdị mma jehova ịbụ nwaanyị na ebe ị na-amụ nwa ịdị mma jehova ịbụ nwoke na aka ọkụ gị niile ịdị mma jehova okorobịa agbọghọbịa nke na-agụ akwụkwọ na okporo ụzọ gị niile na ebe ị na-agụ akwụkwọ naanị ịdị mma jehova ga-agbaso gị ogologo ụbọchị anyị niile ee m ga-ebikwa n'ụlọ jehova n'ogologo ụbọchị m niile gịnị bụ ụlọ jehova ee ị ga-echeta na arụ anyị bụ ụlọ nsọ jehova mana ị kwetere na ị ga-ebi n'ụlọ jehova ogologo ụbọchị niile nke a pụtara na ụbọchị ndụ gị niile na aga m na-eme ihe na-atọ jehova ụtọ jehova nye m ama na ibi n'ụlọ gị ogologo ụbọchị m niile ma mmadụ ọ na ya ma mmadụ anọghị ya aga m ebi n'ụlọ gị ogologo ụbọchị m niile n'ihi na ụlọ gị anaghị eme ihe arụ n'ụlọ gị n'ụlọ gị anaghị eme ihe ọjọọ n'ụlọ gị n'ụlọ gị bụ ebe nsọ ebe obibi ọma gị arịọ m gị nwa chineke atụkwala egwu atụkwala egwu jehova bụ onye na-azụ gị dịka atụrụ ọ gaghị ekwe gị ihe ọbụla kọọ gị ee ihe chọrọ ịkọ gị echefukwala abụ ọma isi iri abụọ na asaa asị na jehova bụ ike anyị na nzọpụta anyị onye ka anyị ga-atụ egwu jehova bụ ebe e wusiri ike nke ndị ya ọ dịghị onye anyị ga-atụ egwu ma ọlị atụla egwu ka m jụọ gị kee ihe merenụ iji na-atụ egwu kee ihe merenụ ụjọ jidere gị n'ahụ gị onye na-ege ntị ị kpọrọ onwe gị nwa chineke onye nwere chineke nwere ihe niile onye nwere jizọs nwere ihe niile n'ime ụwa nke mụ na gị nọ n'ime ya onwe ndị na-akwa akwa onwe ndị na-eri uju onwe ndị nọ na obi ntiwa ka m gwa gị gị nwa chineke na-ege ntị kwere na chineke gụọ akwụkwọ nsọ ghọta nkwa chineke nyere anyị n'ime akwụkwọ nsọ ya mee ka obi dị chineke mma n'ige ntị na olu nke chineke ihe niile ga-adịrị mụ na gị na mma atụla egwu gị nwa chineke onye nọ n'ụjọ bụ onye na-enwe jizọs ekwuwo m na onye nwere jizọs nwere ihe niile o nweghị ihe ekwensu ga-eme gị kwere na chineke atụla ụjọ gị onye na-ege ntị nwanne anyị nwanyị onye mgbasa ozi kwingres okechukwu imeela imeela n'oziọma nke taa anyị na-asị ka mara n'udo chineke chia n'ime ezinụlọ gị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị chọrọ ka anyị kpere gị ekpere o nwee ihe nọ n'ime obi gị ihe na-agbagịgharị kpọọ na anyị na ekwentị na nọmba nke 07063 637224 bụ na ị chọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kpọọkwa nọmba ahụ 07063637224 ọ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com ka anyị were otu aka kelee ndị bụrụ anyị abụọma nke taa anyị na-asị ka amara n'udo chineke chia n'ime ezinụlọ ha amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo